ihe ga-enyere gị aka ma ị na-eme nchọnchọ ihe ndị eji akụziri ụmụaka Baịbụl ndị nne na nna nwere nnukwu ọrụ nke bụ ị na-akụziri ụmụ ha banyere Jehova ndị Efesọs isi isi amaokwu anọ nzukọ Jehova ewepụtala ọtụtụ isiokwu vidiyo na abụ ndị ga-enyere ha aka olee otu ị ga-esi jiri ha n'azụ ụmụ gị nke mbụ chọpụta ihe ndị e nwere Ihe niile ewepụtara ndị na-eto eto dị na jw.org ma vidio ma ihe ndị ederede. Ihe edere n'ala ala peji sịrị na JW Library ị ga-ahụkwa vidio niile na isiokwu ndị ederede maka ndị na-eto eto. Ihe edere n'ala ala peji agwụla. Ịchọ ịhụ ha gaa n'ebe edere ihe Baịbụl na-akụzi bịa ụmụaka ma ọ bụ ihe ndị ga-enyere ndị na-eto eto aka nke abụọ họrọ ihe ga-akacha bara nwa gị uru imepe ebe edere ụmụaka ị nwere ike ịhọrọ vidio abụ na isiokwu ndị ị chere ga-abara nwa gị uru ị chọọ ịhụ ụfọdụ n'ime ha gaa n'ebe edere ihe Baịbụl na-akụzi pịa ụmụaka pizie ihe ezinụlọ ga-eji na-amụ Baịbụl nke atọ wepụtara ụmụ gị oge asịla nwa gị ka naanị ya lee vidio ma ọ bụ dee ihe ndị a na-ede ede naanị ka ọ ghara ịnọ nkịtị kama ime otu ahụ gị na ya kwurịta ihe dị na ya ma nyere ya aka ịgba mbọ ka ọ bụrụ enyi Jehova isiokwu agwụla